Levitikọs isiokwu nke atọ Ma ọ bụrụ na onyinye ya iji bịaru nso bụ ihe aja nke aja udo ọ bụrụ na ọ bụ ihe si n'igwe nhịpụta ka ya onwe ya na-eweta nso ma ọ bụ oke ma ọ bụ nwunye n'izu oke ka ọ ga-eweta ya nso n'iru Jehova ọ ga-ebikwasị aka ya n'isi onyinye ya iji bịaru nso gbukwaa ya n'ọnụ ụzọ nke ụlọ ikwu nzute ụmụ ndị ikom erọn bụ ndị nchụ aja ga-awụsa ọbara ya n'ebe ịchụ aja gburugburu ọ ga-esikwa n'ihe aja nke aja udo weta nso aja ọkụ ịchụrụ jehova bụ abụba nke na-ekpuchi ihe ime na abụba niile nke dị n'elu ihe ime na akọrọ abụwa na abụba nke dị n'elu ha nke dị n'akụkụ akwụ ya na mba imeju nke dị n'ime eju n'akụkụ akọrọ ka ọ ga-ewezuga ya ụmụ ndị ikom eron ga-esure ya ọkụ ịbụ ihe nsure ọkụ na-esi isi ụtọ n'ebe ịchụ àjà n'elu àjà nsure ọkụ nke dị n'elu nkụ nke dị n'elu ọkụ ọ bụ àjà ọkụ nke ihe isi ụtọ a na-esurere jehova ma ọ bụrụ na onyinye ya iji bịaru nso nke ọ na-enye ka ọ bụrụ ihe àjà nke àjà udo ịchụrụ e jehova esi n'igwe ewu na atụrụ pụta oke ma ọ bụ nwunye n'izu oke ka ọ ga-eweta ya nso ọ bụrụ na ọ bụ atụrụ ka ya onwe ya na-eweta nso ịbụ onyinye ya iji bịaru nso ọ ga-ewetakwa ya nso n'iru Jehova ọ ga-ebikwasị aka ya n'isi onyinye ya iji bịaru nso gbukwaa ya n'iru ụlọ ikwu nzute ụmụ ndị ikom Erọn ga-awụsa ọbara ya n'ebe ịchụ àjà gburugburu ọ ga-esikwa n'ihe àjà nke àja udo weta nso aja ọkụ ịchụrụ jehova bụ abụba ya na akụkụ ọdụdụ ya nwere abụba n'izu oke ya n'ebe ọkpụkpụ azụ ya dị ka ọ ga-ewezụga ya na abụba nke na-ekpuchi ihe ime na abụba niile nke dị n'elu ihe ime na akọrọ abụwa na abụba nke dị n'elu ha nke dị n'akụkụ ukwu na mba eju nke dị n'ime eju n'akụkụ akọrọ ka ọ ga-ewezuga ya onye nchụaja ga-esure ya ọkụ ịbụ ihe nsure ọkụ na-esi isi ụtọ n'ebe ịchụ aja ọ bụ nri aja ọkụ a na-achụrụ jehova ma ọ bụrụ na onyinye ya iji bịaru nso bụ ewu ọ ga-ewetakwa ya nso n'iru jehova ọ ga-ebikwasị aka ya n'isi ya gbukwaa ya n'iru ụlọ ikwu nzute ụmụ ndị ikom erọn ga-awụsa ọbara ya n'ebe ịchụ àjà gburugburu ọ ga-esikwa n'ime ya weta nso onyinye ya iji bịaru nso bụ àjà ọkụ ịchụrụ jehova abụba nke na-ekpuchi ihe ime na abụba niile nke dị n'elu ihe ime na akọrọ abụwa na abụba nke dị n'elu ha nke dị n'akụkụ ukwu na mba ime eju nke dị n'ime eju n'akụkụ akọrọ ka ọ ga ewezuga ya onye nchụàja ga-esure ha ọkụ ịbụ ihe nsure ọkụ na-esi isi ụtọ n'ebe ịchụ àjà ọ bụ nri àjà ọkụ ka ọ bụrụ ihe isi ụtọ abụba niile bụ ihe jehova nwere ọ ga-abụ ụkpụrụ ebighị ebi ruo ọgbọ unu niile n'ebe obibi unu niile na unu agaghị eri abụba ọbụla ma bụ ọbara ọbụla.